Josef. Namaye, Nlọkwa? Ebe gịnị na-eme? Ọ bụ onye nwoke a. nwoke a na-achụta gị. Onye bụ onye nwoke? ọhụrụ anyị na nwoke na nke a na-achụta gị ọbụna dadị pụọ apụọ. Ehe, gịnị nne abụ na egoli na egwu mmiri na. Josef! ị na-aga agụ mama ịgụkwa agụ nwa ọka nrọ anyị m nrọ ma onye kụziri ihe n'ụwa a ọ mụtara eme ọnụ ya unukwu ọnụ ngwa kụziri m ihe na-eme Josef ị na-akọkwa ihe ị na-akọ o wee baa nna gị ntị nga a igwunye nganya n'ụlọ na Josef enweghị ihe ịlọ na nwa ekwukwana ka ọ ba nna gị ntị ị nụrụ ya ifuru ndị oji akpa enyi ozu anyị na ha bi na ya ada ee akọgidekwana ihe ya na-akọ ime ka ha nwara ihe na-eme mgbakọrị ike jekwara akwụkwọ adị m eje akwụkwọ ụmụ ụmụazị na-achụzi m n'akwụkwọ Josef mm. ifu nwoke ha na-abịa n'ụlọ ịsa ịfụrụ ịrọgburu onwe gị na nlọ ịfụrụ ya ka ọ bịara ime ihe ga na-akpọ ya na-akpọ ya ọnkụ ọnkụ mana nwoke a na-abịada ebe a ka onye ọ bụ ọ nwanne daadị ka ọ mba na ọ bụrụ nwanne daadị gị makwa onye ọ bụ nwanne nwoke nwanne nwoke nwanne nwoke nna m nwaanyị ọbụla nwanne gị nwaanyị nwanne gị nwaanyị nwanne nwaanyị nna gị ọzụzụ nwoke josef na-ekwu imechi ọnụ egere egere ee ị na-adị ife na-ekwu mgbe ọbụla nwoke a bịa iwe mepe ọnụ anyị ji eri ji eri ede wee kpọọ ma ọmị enye eh? e, m gị na ndụ ime ihe ga na-akpọ m antị antị ka ị ga na-akpọ m mm. iwe nwa anwa mepee ọnụ anyị ji eri enye ede wee kpọọ ma ọmị etigbuo m gị n'aka ịkpọ mmụọ ọsọkwa gị o eh? hmm. na ya na-eputo mụzụ nga na-ebute oyi dị ijiji ijuju aka m adịghịkwa ya ma mụ anyị nyerekwara aka inyere m aka emeghị ị ga-agwa nna gị isi ama na onye isi ekpere ụmụ nwaanyị na chọọchị nwoke a na-eje ụka eje ụka josef josef ifuru ihe ịlọ na nlụ agwakwana ya nna gị ndị onye akpọ onye na ozu anyị na ha bi na ya ndị asịrị gbakọọ ute ha jụọ oge onye nwoke ahụ bụ ịsị ha na nwanne nwoke nwanne nwoke nwanne nwoke nna m ị na-anụ ya oge mọmi ọnụ ịchọla ka m na-agwa ngwa ọrụ ọbụla nwoke a na-abịa mbọsị ọbụla ọ na-abịa isi agụte m ọ bụrụ nwide biskit anọ chingom chinchin hmm. eh. kịta ka ị bịa nụnọ amasị m na-ekwu ọzọ ị na-ekwu ọzọ ọ bụzikwa mụ mụrụ gị m ga-agwa ya ihe ọ bụla ị chọrọ ọ ga-egote enye gị hmm? ịma nwoke a na-abịa ebe ọnkụlụ a na-abịa ebe hmm. ọ bịara ahụ ozugbo nweta onwe gị n'ilo ị pụọ ilo ozugbo ịfụrụ ada gị ka ọ na-abata inye m saịn inye m saịn iwelite onu gị ụdị ugwu a na-egbe ya n'ọ chọọchị iwelite onu ka m wee ya anụgo hmm? m mhm. jee mama ịfụnanya ịchọghị iji achụpụ m ịchọghị iji aịdị achụpụ m ọ bụrụ kịta ka m na-eteta ụla mmesu mama ịfụnanya ọsịsọ ikwuru ịgba nchi meme nwa về nè, à? chebe